Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 1, Dialogue for Listening. Itele, ee ịfụtala, ahụ ga, ọ dị mma ka ikwene, ọ dị mma, ihele ole, achọrọ m ịga ahịa, gaanị, ọ dị Dialogue for practice with build-up. Ite. Ite. Itele. Itele. E. E. Ifu. Ifu. Ifu da. ịfụda ee ịfụdala ee ịfụdala ahụ ahụ gị gị or gị gị or gị gị or gị gị ahụghị a ahụghị a ịdị ịdị adị m Adị mma, mma, adị mma, adị mma, nke, nke, or, ke, ke. kèghi kèghi kweni kweni or kwani kwani kèghi kweni kèghi kweni ije ije olee olee ọ dị mma ijele olee ọ dị mma ijele olee ịchọ ịchọ achọrọ m achọrọ m Achọrọ m ịga ahịa. Achọrọ m ịga ahịa. Gawanị. Gawanị. Ọ dị mma. Ọ dị mma. Dialogue for practice without build-ups. iteele iteghete ee ịfụtala ee ịfụtala ahụghị a ahụghị adị mma adị ikpeni ka ikweni ọ dị mma ijelole ọ dị mma ijelole achọrọ m ịga ahịa achọrọ m ịga ahịa gawani gawani ọ dị mma ọ dị mma Dialogue for Comprehension. Iteele. Ee, fudala Ahụba. A dị mma. Eyikwenu. Ọ dị mma. Ijele ole? Achọrọ m ịga ahịa. Gawanị. Ọ dị mma.